mkpughe isi nke atọ degakwara mmụọ ozi nke nzukọ Kraịst dị na Sadis akwụkwọ sị ihe ndị a ka ọ na-ekwu bụ onye nwere mmụọ asaa ahụ nke Chineke na kpakpando asaa ahụ gwa onye na-eche nche mekwa ka ihe fọdụrụ guzozi ike bụ nke gaji ịnwụ anwụ n'ihi na ọ dịghị ọlụ gị m hụworo nke zuworo ezu n'iru Chineke m ya mere na-echeta otu ị nataworo ya na otu ị nọrọ na-edebekwa ya chegharịkwa ya mere a sị na icheghị nche m ga-abịa dịka onye ori ị gaghị amarakwa oge awa m ga-abịakwasị gị ma ọlị ma ị nwere aha ole na ole na sadis ndị na-emerụghị uwe ha ha ga-esokwa m na-ejegharị n'ime uwe ọcha n'ihi na ha bụ ndị kwesịrị onye na-emeri emeri ka a ga-egbokwasị uwe ọcha otu a m gaghị ehichapụkwa aha ya n'ime akwụkwọ nke ndụ nke m ma ọlị m ga-ekwupụtakwa aha ya n'iru nna m na n'iru ndị mmụọ ozi ya onye nwere ntị ya nụ ihe mmụọ nsọ na-agwa nzukọ kraịst degakwara mmụọ ozi nke nzukọ kraịst dị na filadelfia akwụkwọ sị ihe ndị a ka ọ na-ekwu bụ onye dị nsọ onye eziokwu onye nwere mkpịsị ugodi nke David onye na-emeghe ọ dịghịkwa onye ọbụla ga-emechi onye na-emechikwa ọ dịghịkwa onye ọbụla na-emeghe amatara m ọlụ gị niile lee enyewo m gị ọnụ ụzọ nke emegheworo n'iru gị nke onye ọbụla na-apụghị imechi na ị nwere ike nta idebekwara okwu m ịgọnarịghịkwa aha m lee ana m enye ụfọdụ n'ime ụlọ nzukọ ahụ nke setan n'ime ndị si na ha bụ ndị juu ma ha abụghị kama ha na-ekwu okwu ụgha lee m ga-eme ka ha bịa kpọọ isi ala n'iru ụkwụ gị ka ha marakwa na mụ onwe m hụrụ gị n'anya n'ihi na ị debere okwu nke ntachi obi m mụ onwe m ga-edebekwa gị ka ị ghara ịba n'oge awa nke ọnwụnwa ahụ bụ oge awa nke gaji ịbịakwasị elu ụwa dum mmadụ bi ịnwa ndị bi n'elu ụwa ana m abịa ọsọ ọsọ jidesi ihe ị nwere ike ka onye ọbụla ghara ịnara okpueze gị onye na-emeri emeri ya ka m ga-eme ka ọ bụrụ ide n'ụlọ nsọ nke Chineke m ọ gaghị esikwa n'ebe ahụ pụọ ọzọ ma ọlị m ga-edekwasịkwa ya aha Chineke m na aha obodo Chineke m bụ Jerusalem ọhụụ nke si n'eluigwe rịdata site n'ebe Chineke m nọ m ga-edekwasịkwa ya aha ọhụụ nke m onye nwere ntị ya nụ ihe mmụọ nsọ na-agwa nzukọ kraịst dịgakwara mmụọ ozi nke nzukọ kraịst dị na leodesia akwụkwọ sị ihe ndị a ka amen ahụ na-ekwu bụ onye àmà ahụ nke kwesịrị ntụkwasị obi nke bụkwa onye eziokwu isi nke ihe niile chineke kere amatara m olu gị niile na ịjụghị oyi ikpowikwa ọkụ ọ ga-adị m nnọọ mma ma ị na-ajụ oyi ma ọ bụ na ị na-ekpo ọkụ otu a n'ihi na ị dị ṅara ṅara ikpowikwa ọkụ ịjụghịkwa oyi m ga-agbọpụ gị n'ọnụ m n'ihi na ị na-asị abụ m ọgaranya emewo ka m bụrụ ọgaranya ọ dịghịkwa ihe ọbụla na-akpa m ị mataghịkwa na gị onwe gị bụ onye ahụ na-ahụju anya na onye kwesịrị ebere na onye dara ogbenye na onye kpụrụ ìsì na onye na-agba ọtọ adụa m gị ọdụ ka ị zụrụ n'aka m ọla edo nke erechawụrụ n'ọkụ ka ị wee ghọọ ọgaranya ka ị zụrụkwa uwe ọcha ka ị wee gbokwasị onwe gị ka e wee ghara ime ka ihere nke ịgba ọtọ gị pụta ìhè ka ị zụrụkwa ọgwụ anya ite n'anya gị ka ị wee na-ahụ ụzọ kahara bụ ndị mụ onwe m hụrụ n'anya ana m atụ ha mmehie ha n'anya zikwa ha ihe site n'inye ha ahụhụ ya mere na-anụ ọkụ n'obi chegharịkwa lee ana m eguzo n'ọnụ ụzọ na-akụkwa aka ọ bụrụ na onye ọbụla anụ olu m meghekwa ụzọ m ga-abakwute ya sokwa ya rie nri anyasị ya onwe ya ga-esokwa m rie onye na-emeri emeri ya ka m ga-ekwenye ka o so m nọdụ ala n'oche eze m dịka mụ onwe m merikwara wee so nna m nọdụ ala n'oche eze ya onye nwere ntị ya nụrụ ihe mmụọ nsọ na-agwa nzukọ kraịst